ife kere ụwa si na ya pụta tata bụ afọ sị ka mmụọ ozugbo na mmanwụ ozugbo ndị ichie ndị mbụ na ndị mmụọ niile igbo jikwuru igbo nwaga na agbọ si na nna mmụọ n'ozu n'ụtụtụ tata bụ afọ bịa ma nzu na eke ma na orie ma na afọ na nkwọ ise si na n'aka ọjị Igbo wee na-aga ọfụ oh, oh. na-ata ata oh, afọ afọ ga-afọta ifeọma ndụ ga-adị m n'ezinụlọ m ndapụta obi na ndị ọyị m na ibe m ife ọjọọ nọ nke m ka m na-achọ na onye na-achọ nke ya ife ọjọọ na mmadụ achọkwana m si ata ata afọ ka nwa ọjị a ka nweta ndụ anyị atata ndụ tata akụ na ụba tata ahụike tata ihe nwe enwe. wee na-akpọ mmụọ niile iwe ojigbo igbo so m bịa soro m nta ọjị m na-akpọkwa uchi m site bịa ta ọjị na-akpọkwa aja na bịa nta ọjị ka nwa ọjị awata ndụ ka anyị taa ya wee tata ndụ tata abụ anyị ga-ata tata ifeọma na afọ ga-afọpụtara anyị ifeọma na nkwọ na eke n'oge

ọjị oke ihe ndị na-adị ebe a kịta ka afara fabụ ọjị ya na nzu daalụ ka ọjị igbo nke ọjị igbo ya ọjịbọ bụ igbo onye ebe edu onye igbo onye igbo asụsụ ị na-asụ bụ asụsụ ndị ebe igbo bụ na ihe igwe na onye ọjọọ onye na nwụ ọ na ife gbasara igbo bụ nke ọjọọ onye ife ọpụtara abịa tupu anyị ka m gị ife má攞住，夜晚兜咁關都唔得。不要去不爛，講過就。不要我那邊嘛，不要去不爛。我那邊都符合了，你看家伙剛要走，哎，人们，都干，都干干干了。Um, it's not Ojibo before John. Hey, what be your those those those like this? What bag you do? Ọjà ke ke ke ke ke se o tia. Ke be se o tia. osikapa ị na-eri ji ede hmm? na ife ndị ọzọ ma akwụkwọ nri ka ebe o si apụta ọkwa na ofe a na-aka nke si ọjị na-eti mkpu kịta na ọkwa chukwu kerepa ncha ka nke a dị iche nri ndị ọzọ ị na-ere abụrụ nri ọjọọ ka ezi ka ọjị si bụrụ nke ọjọọ kwụfụ chukwu akele gee ntị ka ọjị abụrụ ife ọjọọ nzu abụrụ ife ọjọọ ya bụ ọjị igbo ya bụ ejirimara igbo ndị ọbụla nwere ka a si efe chi nke ba nọ na anyị hapụziri nke a efebe nke ndị ọcha ihe ọ bụla iji ọjọọ kwuo n'anyanwụ were obi ọcha gị wee kwu ya ife a ga-eme ya bụ ka ndị nna nna anyị wasi wee bie ndụ ọ gaa alụfa ha bịa ogologo ndụ agụ adị agụfa ndị batara ọlị anyị anyị hapụzie nke anyị kpọọ ndị nke anyị asị kebezie chi nke fa fa nwa na-aga n'ihu anyị nwa na-ana azụ ndị ọbụla nwere chi nke fa mgbe gboo ezinụlọ ọbụla ịbatara ewele nzu chelugo ọ dị ma na ezinụlọ gị obi ọchọkwa wee nabata gị ma ọ bụ na ha echelugo enye ego nzu gbaba ịbata ebe a gị tefe ka m na-egbu mmadụ kemgbe m na gị ji oyibo ya nwụgo ife ọjọọ ga-asị na m na-egbu ezi ntugo m ife gị mgbe ọ na-abụ ọgbọ ọjọọ gị bekwute m onwe nke nne gị ma enwekwa na anya kpa alụ mara ka ị ga-esi wee mee nwere ọjị taa n'onwe mgbe nkịta nwa ọjịa na-eti mkpu na-eme na a na-agwọ ọgwụ ịyata 15 ka anyị buru ya ebe ya ana igwe bata ọjịa kwa ya mara ịtacha ka nkụziri ugwu ka esi eji ya ekpe ekpere ịyọta nke nnukwu ahụ ejikọ m egwu egwuregwu ihe ya nụkọ ahụ ahụ tatagọkwa m ya ahụ ntawa unu ahụlanụ ka ọtụtụ n'ime anyị si atụ ihe Chukwu kere egwu nzu ọjị Igbo na ose ọjị akwa n'ala ka ha si epute ị na-atụ ihe Chukwu kere tinye n'ala egwu ji ede osikapa agwa nri niile ị na-eri n'ọnụ akwa n'ala ka ha si apụta akwa Chukwu kere ha ncha onwe nke ihe ọzọ a na-akụziri anyị n'ụlọ ụka nwa bekee wetara na-abụghị ka anyị na-atụ ihe anyị egwu ụmụ Igbo ka anyị atụzila ihe nọ n'ala anyị egwu n'ụchukwu kere ya tinye ya n'ala ka ọ baara anyị uru akọ na uche anyị lọtaba